AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa Igbo na-ege ntị ana m ekele gị n'obi ụtọ na-anabata gị na ntụgharị uche nke ụbọchị taa n'ezie ka mara Chineke dịrị gị n'ezinụlọ gị anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ biko kpakọọ onwe gị ọnụ kpakọọ onwe gị ọnụ nke a bụ mpaghara nke m chọrọ ka anyị leba anya n'ụbọchị taa na ntụgharị uche nke ezinụlọ n'ihi na achọpụtara m na ọtụtụ n'ime anyị anyị a na-akpakọ onwe anyị ọnụ anyị tinye aka ebe a anyị etinye aka ebe a ihe ndị a niile ọ dịkwanụ nke anyị na-ebegide begbuo eme anyị asị na ihe anaghị aga nke ọma anyị ga na-enwe nramahụ ma ọ bụrụ na anyị enweghị ike ịkpakọ onwe anyị ọnụ ya mere m ji na-arịọ anyị n'ụbọchị taa elela anya ihe onye ahụ na-eme ma ọ bụ ụzọ onye nke a na agbado ọ dị nke ahụ ibegidere aka bụ otu ihe ahụ ilechara anya si na o kwesịrị ka emee ihe a mee ihe ahụ were obi gị niile tinye n'ihe ahụ ma mee ya ma meta ya nke ọma ọ bụkwanụ otu onye a si na-eme ngwa ngwa bụ ihe dị mkpa ọ bụ otu esi na-eme nke ọma n'ihe ahụ nke echere a na-eme ngwa ngwa ọ dị otu nwoke onye nke maara ihe ọ sị na ihe ya chọrọ bụ onye ahụ nke ga-asị naanị otu ihe a ka m chọrọ ime ugbu a n'abụghị onye ahụ nke ọ bụ o tinye aka ebe a ya etinye aka ebe a ma otu abụghị n'ezi ma otu ihe ka m na-eme ọ bụrụ na anyị so nzọmụkwụ Pọl onye ozi nke Jizọs Kraịst n'akwụkwọ ndị Filipaị isi atọ amaokwu nke iri na atọ Pọl sị otu ihe ka m na-eme Pọl mere nke ọma dị ka onye ozi nke Chineke n'ihi na o nwere mkpebi ife Chineke ya elekwasị anya n'ife Chineke ọ dịghị ihe kpọrọ echiche Pọl pụọ na ife Chineke ọ dịkwanụ mgbe Pọl hapụrụ ife Chineke tinye aka n'ihe ndị ọzọ dị iche iche n'ihi na nke ahụ ka o kpebiri ime ya mere n'ụbọchị taa nwee mkpebi si n'izu a na-abịa abịa otu ihe a ka m ga-eme n'izu nke ọzọ na-abịa nwee mkpebi si otu ihe a ka m ga-eme hazie onwe gị n'ụzọ dị otu a hụ na ihe ahụ nke ị na-eme na imetere ya nke ọma ọ bụ ya bụ ihe a na-ekwu okwu ya ọ dị ihe Chineke nyere gị lekwasị ya anya mee ya ma meta ya nke ọma ụfọdụ n'ime anyị bụ ndị ọ na-adabara anyị enwee naanị otu nwa a ga-emegide elu mee ala ọ dịghị onye maara ma ọ bụ mmasị Chineke ka anyị nwee otu nwa ọ dịghị onye maara ma ọ bụ site n'otu nwa a ka Chineke ga-esi wee gọzie anyị ọ dịghị onye maara ma otu nwa a ọ ga-akarị ụmụ iri nye mụ na gị lee anya n'akwụkwọ nsọ matakwa gị onye na-ege ntị ọ dịghị ihe anyị na-akawa hapụ akwụkwọ nsọ ebe a ka ndụ anyị dabere nwaanyị a na-akpọ Rut anyị maara akụkọ ya nke ọma akwụkwọ nsọ mere ka mata na ọ mụrụ naanị otu nwa nwoke a na-akpọ Obed site na Obed amụọ Jesi site na Jesi amụọ David ebee ka jizọs kraịst si pụta ọ bụghị na agbụrụ david ilaị n'akwụkwọ nsọ mụrụ ọtụtụ ụmụ nwoke ma ha bụ ndị wetara ya nkọcha wetara onwe ha nkọcha sara mụọ naanị isak esite na isak wee nwee ọtụtụ mba gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ na-amasị onye kere gị na ị pụghị ịkpakọ onwe gị ọnụ ọ na-amasị onye kere gị na ị ga-eji onwe gị na-atụnyere onye a na-atụnyere onye nke ọzọ ị maghị ihe onye a na chi ya kpara ị maghị ihe mụ na chi m kpara mụ onwe m amaghị ihe gị na chi gị kpara ọ bụrụ na ị na-atụnyere onwe gị ndị ọzọ na-agụ otu ndị ọzọ si na-eme nke ọma ihe ọ na-eduba gị na ya bụ ime anya ukwu ị pụrụ iche ihe ga-eme ka ihe siere onye ahụ ike ị pụrụ iche ihe ga-eme ka emechiere onye ahụ ụzọ Ya mere m ji na-arịọ gị n'ụbọchị taa ọ bụrụ na ị chọrọ ime nke ọma na ndụ kpakọọ onwe gị ọnụ ọ bụrụ na ị chọrọ ka ezinụlọ gị dị n'udo ejila onwe gị atụnyere onye ọ bụla ihe ahụ nke Chineke nyere gị lekwasị ya anya ma hazie ya were ike gị niile mee ka ọ bụrụ nke ga-aga n'iru bụrụ nke ga-ewetara gị obi ụtọ ọ bụ otu nwa ka ị nwere zụọ ya ọ bụ ọrụ nke ị na-arụ abụghị nke na-enye gị ihe nke chọrọ were ya kpọrọ mkpa jehova ga-eme ka ị nweta nke ga-enye gị ihe ị chọrọ na ndụ ahịa gị na-ada ada tụkwasị chineke obi lekọta ya anya nke ọma jehova ga-ewuli ya elu naanị chọọ ụzọ nke chineke rịọ ikike ebe chineke nọ ka onye gị izu ka ị mata n'ezie na ihe ahụ nke iji n'aka n'ezie na ị kwesịrị ilekọta ya anya nke ọma ọ bụrụ na ilezie ihe ahụ nke Chineke nyere gị otu ntakịrị ọdịla Jehova ga-esi n'ebe ahụ wee wulie gị elu ọ ga-esi ebe ahụ nye gị ọganiru ọ ga-esi ebe ahụ mezuore gị ọchịchọ nke obi gị ya dịrị gị na mma anyị kelee onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa anyị na-arịọ ka mara chineke bara gị ụba ka chineke nye gị ogologo ndụ na ahụ isi ike n'aha jizọs amen mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutene anyị nso n'ụzọ dị otu a 0706 363 7224 0706 363 7224 ezi enyi m na-ege ntị n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara gị abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nso. nzuzo na nzọpụ

jesus jesus nke jesus bụ jesus jesus dị ụtọ ndị Seventh Day Adventist Church Choir ụmụde unu emela na abụ ọma nke unu nyere anyị anyị na-arịọ ka ngọzi Chineke dakwasị unu n'aha Jizọs amen ezi enyi m n'ọnụ nwayọ mgbe nwa Chineke tere mmanụ ga-ewetara anyị ozi ọma nke si n'ime akwụkwọ nsọ Chineke ezi enyi m mara na ị nwere ike ige ozi ọma nke taa na awr.org gị tinye asụsụ Igbo awr.org chekụta itinye asụsụ Igbo na eze ndị Igbo ndị na-ege anyị ntị dịka ọ masịrị Chineke ka anyị nwee ike n'okwu ya n'oge nke a ọ dị otu ajụjụ nke dị mkpa nke ukwuu nke anyị kwesịrị ileba anya taa onye ka jizọs abụ onye ka jizọs abụ mgbe jizọs na ndị na-eso ụzọ ya na-agagharị ya jụọ ndị na-eso ụzọ ya onye ka ndị mmadụ na-asị na nwa nke mmadụ bụ otu n'ime ha chee na okwu a bụ okwu egwuregwu onye nke a si ọ bụ otu n'ime ndị mma onye nke a ka nka onye nke ọzọ ka nke ọzọ ma ọ dị otu ihe jizọs chọrọ ịchọpụta ma ndị a na-eso ya ndị a ya na ha na-eso ehihie n'abalị ma ha makwa onye ha na-eso ịmatala onye ahụ ị na-eso ịmatala onye ahụ ikpebiri iso ọ bụ naanị pete bụ onye si gị onwe gị bụ ọkpara Chineke ahụ dị ndụ jizọs si ya anụ arụ na ọbara ekpugheghị ya nye gị pita bụ kama ọgwụ nna m site n'ike nke mmụọ nsọ ya kpughere ya nye gị gịnị mere chineke ji kpughee ya site n'ọnụ pita kwupụta ya ọ bụ ka mụ na gị mara na onye a nke anyị na-eso onye akpọrọ anyị ọkpụkpọ oku a ọ bụ onye pụrụ iche ọ bụ n'ihi nke a mere mgbe a na-eme jizọs baptizim na osimiri jọdan akwụkwọ nsọ mere ka anyị maa na matu isi atọ amaokwu nke iri na asaa na olu siri n'eluigwe dasị onye a bụ ọkpara nke m hụrụ n'anya onye ihe ya dị m ezi gịnịkwa na ezi mma ọ bụghị naanị nke a olu a dara nga onye ọbụla gị nwere ike ịhụ na ịnụ ndị niile nọ gburugburu nga ahụ onye ọbụla gị jidere onwe ya chineke were aka ya mee nkwupụta a na jizọs bụ ọkpara ya onye ọ hụrụ n'anya ọbụnadị mgbe jizọs na-eje ozi ya n'ụwa na jọn isi iri na asaa amaokwu nke ise ọ sị nna ugbu a m na-enye gị otuto nke ahụ mụ na gị nwekọrọ site na mgbe ụwa malitere ede nke gosiri na okwu ahụ jizọs gwara ndị juu bụ eziokwu si tutu ebraham na ya anọ. jizọs ji ọnụ ya kwue na otuto nke ya nwere bụ otuto nke ahụ ya na nna nwekọrọ site mgbe ụwa malitere ịdị ọ dị ihe ndị dị mkpa kwesịrị anyị inyocha n'akwụkwọ nsọ ka anyị mara ma ọmụmụ amụrụ jizọs n'ụwa ma ọ bụ ihe mberede ma ọ bụ ọ bụghị ihe mberede nke mbụ n'ime ya bụ na akwụkwọ maịka isi ise amaokwu nke abụọ ọ dị ihe o mere ka ọ pụta ìhè ya si gị onwe gị bụ betlehem efreta nke dị nta n'etiti osu niile nke juda ọ bụ n'ime gị ka a ga-esi mụpụta otu onye onye ga-achị ọchịchị n'Izrel onye ọpụpụ ya ga-adị site na mgbe ochie ọ ga-adịkwa ruo mgbe ebighị ebi ihe a bụ amụma nke eburu tutu amụọ Jizọs n'ihi na ọtụtụ mgbe ndị mmadụ na-eche ọ ga-abụ eziokwu na akwụkwọ nsọ kwuru ihe gbasara ọmụmụ Jizọs tutu amụọ ya ọ bụghị naanị nke a na jọn isi iri amaokwu nke iri atọ jizọs mekwara ka ọ pụta ihe sị mụ na nna m bụ otu nke gosiri na jizọs adịghị iche nna ya adị iche ha abụọ bụ otu dị ka akwụkwọ nsọ mere ka anyị mara ya akwụkwọ nsọ gakwara n'ihu mee ka anyị mara na akwụkwọ matiu isi iri na atọ amaokwu nke iri anọ na otu na jizọs n'onwe ya ọ gaji izipụ ndị mmụọ ozi ya ka ha chịkọtara ya ndị nke ya n'akụkụ ụwa niile ọ bụ otu akwụkwọ nsọ siri kọwaa na oge ahụ jizọs anyị ga-abịa ọ ga-eji aka ya zipụ ndị mmụọ ozi ya nke gosiri na jizọs n'onwe ya bụ onye pụrụ iche ọ bụghị naanị nke a akwụkwọ nsọ gakwara n'ihu mee ka anyị mara n'akwụkwọ aịzaya na ọ dị aha dị iche iche a kpọrọ ya mgbe a na-ebu amụma gbasara ọmụmụ ya aịzaya isi iri anọ na anọ amaokwu nke isii na ya nwa ga-abụ onye nwe kachasị ndị nwenu ọ bụ ya ga-abụ onye nzọpụta mbụ na ya sị na ewezụga ya ọ dịghị Chineke ọzọ dịnụ gịnị mere okwu ndị a jiri dị mkpa ihe mere o jiri dị mkpa bụ anyị nwee mata na Jizọs Kraịst ịbụ chi ya abụghị ihe a rịọtara arịọta ọ bụghị ihe o zuru ezu dịka akwụkwọ nsọ kwuru ya kama ọ bụ ihe ruru ya ọ bụ ihe sitere na mgbe ochie ọ bụkwanụ onye ya na Chineke nọ sitekwarị na mgbe ochie ọ bụ n'ihi nke a mekwara o jiri nwuo ikike nke isi n'akwụkwọ mkpughe isi iri abụọ na abụọ amaokwu nke iri na abụọ na nke iri na atọ lee ana m abịa ọsọ ọsọ ụgwọ ọlụ m dịkwa n'aka m inyeghachi onye ọbụla gị dịka ọlụ ya si dị mụ onwe mbụ bụ alụfa ahụ na omega ahụ onye mbụ na onye ikpeazụ ọ bụ ihe akwụkwọ nsọ kwuru na akwụkwọ mkpughe isi iri abụọ na abụọ amaokwu nke iri na abụọ na nke iri na atọ gị lee anya gị hụ na jizọs kraịst ọ bụghị oge a mụrụ ya ka mbido ya bidoro ọkpụ ya bụ ihe mere o ji si tutu ebraham anọ m ọ ya mere akwụkwọ nsọ ji si akwụkwọ jọn na mbụ ka okwu ahụ dị okwu ahụ na chineke dị okwu ahụ bụrụkwa chineke ma gịnị bụ ihe o jiri dị mkpa ụfọdụ ndị mmadụ nwere nkwenye na jizọs bụ onye e kere eke ụfọdụ ndị mmadụ na-eche si na ọ bụ nwa ọ dị ala karịa nna ya kama chefuo na ejiri asụsụ nke ụwa nke anyị nwere ike ịghọta ọ bụ ya mere o jiri si mụ na nna m bụ otu mgbe a na-ajụ ya ajụjụ gbasara ya gosi anyị nna ahụ ya sị olee otu unu si na-ajụ m ajụjụ gosi unu onye bụ nna ahụ na onye hụworo m ahụ nna ahụ onye hụworo m ahụla nna ahụ ọ bụ ihe akwụkwọ nsọ kwuru n'akwụkwọ kọlọsị isi nke abụọ amaokwu nke toolu ya ọ pụtara ihe si n'ime kraịst ka e mere ka ozu oke niile nke ịbụchi ya pụta ìhè nke pụtara na ọ dịghị ihe ọ bụla gị chineke jiri dị iche n'ebe ọkpara ya nọ mgbe moses na-agba ụmụ israel okwu jizọs kwugharịakwa ya ọsị nụrụ na israel Chineke anyị bụ otu Chineke bụ otu gị onye na-ege ntị n'oge a dị oke mkpa Jizọs Kraịst adịghị onye ọ bụla kere ya kama akwụkwọ nsọ gbara anyị ama na-ekere ihe niile site n'aka ya na ọ dịghị ihe ọbụla nke ekere nke esighị n'aka ya kee ya mgbe ị na ana n'eziokwu a na ekeghị Jizọs eke ka onye nwe anyị gọzie gị n'aha jizọs amen amen amen onye mgbasa ozi fraịde egwem imela n'ozi ọma nke ị e nyere anyị n'ụbọchị taa anyị na-arịọ ka ịhụnanya chineke ngọzi ya dakwasị gị n'ezinụlọ gị imela ezi enyi m na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya biko rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com awrnigeria at maọbụ arigiria at gmail dot at gmail dot ezi enyi m na-ege ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ezi enyi m ka anyị gee abụ ọma n'olu ndị Seventh Day Adventist Church Choir of mma asaa abụ a na-echekwutara anyị na anyị bụ onye nke Jizọs ka anyị gbalịa kwere na Jizọs

echiche gị niile tọgbọ ji ebube gị so chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo